ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo na-edere n'ebe ọ dị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị ee emem abụ m ezi nwanne unu nwoke obichukwu na eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life wọd redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gba gburugburu ọ bụkwa site n'ime naijiria n'ime olọgoru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ka chineke gozi ọdụ n'ụbọchị nketa taa lekwana anyị ngozi pụrụ iche dịka otu kwesịrị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'elu anyị ga-eleba anya na akwụkwọ ọlụ ndị ozi ọlụ ndị ozi isi nke iri na abụọ ngagwa agwa okwu nke mbụ wee ruo na nke iri na abụọ ọlụ ndị ozi 12 1-12 ọlụ ndị ozi isi nke iri na abụọ amaokwu nke mbụ were na nke iri na abụọ sị ma dịka n'oge ahụ herọd bụ eze tụkwasịrị aka ya na-arụ mmadụ ụfọdụ n'ime nzukọ kraịst ime ha ihe ọjọọ o wee were mma agha gbuo james nwanne jọn ma mgbe ọ hụrụ na ọ dị ndị juu ụtọ o wee jidekwasị pita ụbọchị ahụ bụ ụbọchị achịcha ekoghị eko mgbe o jidesiri ya ọ tụba ya n'ụlọ mkpọrọ wee rara ya nye n'aka ndị agha iri na isii ishe ya anọ anọ nzube ịkpụpụta ya nye ndị juu mgbe ememe ngabiga gasịrị ya mere edobere Pita n'ụlọ mkpọrọ ma nzukọ Kraịst na-ekpegidesi ekpere ike nye Chineke n'ihi ya ma mgbe Herọd gaje ikwupụta ya n'otu abalị ahụ Pita na-arara ụra n'etiti ndị agha abụọ eji mkpọrọ abụọ kee ya agbụ ndị nche ndị nọ n'iru ọnụ ụzọ na-echebe ụlọ mkpọrọ ma m'ozi nke onye nwe anyị guzoro ya nso ihe nwụkwara ya n'ime na ụlọ ụlọ mkpọrọ owe Pita aka n'akụkụ kpọte ya si bilie ọsọ mkpọrọ ya abụọ wee dapụ n'aka ya abụọ ma mmụọ ozi ahụ wee si ya kee ihe okike n'ụkwụ gị yirikwa akpụkpọ ụkwụ sandal gị o wee mee otu ahụ o wee si ya kpọkwasị uwe ukwuu gị na arụ gị sokwa m o wee pụọ so ya ma ọ mataghị na ọ bụ n'ezie bụ ihe emere site n'aka mmụọ ozi kama ọ na-eche na ọ na-ahụ ọhụ ma mgbe ahụ gasịrị mgbe ha gasịrị ndị nche mbụ na ndị nche nke abụọ ha bịaruru ọnụ ụzọ ama igwe ahụ nke esi aba n'ime obodo nke meghere onwe ya nye ha ha wee pụọ gabiga n'otu ụzọ nta ngwa ngwa mozi ahu ahụ wee pụọ n'ebe ọ nọ mgbe pete maara onwe ya ọ sị ugbu a ka m matara n'ezie na onye nwe anyị zipụtara mozi ya wepụta m n'aka Herọd ya na ile anya niile nke ndị Juu mgbe ọ ghọtasịrị ihe ahụ ọ bịaruo ụlọ Meri nne Jọn onye a na-akpọkwara Mak ebe ọtụtụ mmadụ zukọrọ na-ekpekwa ekpere ka Chineke gọzie okwu ya n'ime anyị n'ụbọchị nke taa nyekwana anyị nghọta na ngọzi nke pụrụ iche n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isi okwu anyị ga-abụ ike ekpere ike ekpere na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa ọtụtụ na-abụ ha nwee mkpagbu maọbụ nnwali maọbụkwa n'ihe mgbu ebewe akwa ma ọ tagbuwe ma ọ kọchawa mmadụ ma ọ kọsabara mmadụ ma ọ gbajikwa ịchọ enyemaka n'ebe enyemaka na-adịrọ ihe ndị a niile nwere ike iweta ọ naghị eweta nzọpụta maọbụ iweta mgbapụta dịka o si wee kwesị ma ọ bụkwa na ụfọdụ ihe enyeghị mgbapụta ma ọ bụ ihe dị ntị mgbe ma nke kachasị nke anyị fụrụ na ike dị n'ekpere ile anya ndị nwere mkpagbu ndị ma ndị dị n'akwụkwọ nsọ ma ndị uche ma ndị gabigara agabiga nwere mkpagbu dị oke egwu mgbe a kpọkuru chineke anyị fụrụ ka chineke si zaa ha karịsịa ịgbaje kwuru mmadụ ọsọ enyemaka mgbe jehoshafat na ndị izrel nwere ụdị mkpagbu a n'ebe ndị iro ha nọ jehoshafat bụ eze si na chineke na ha enweghị ọsịsa enwekwa n'ike nye ụdị ndị agha bịakwutere ha anyị mana chineke n'oge ka ha lekwasịrị anya n'ọnwụ n'aka gị ka ike ga-esi gị abịa emechazie chineke lụrụ ha ọgụ nye ha mmeri ọbụla dị dịkarịsịa ka ha ma onwe ha tụbara anya mgbe david kwuguzoro n'ihu ata, Ọ sị naanị Chineke onye nke na-enyebu ya mmeri mgbe gara aga na ji wee gbuo ọdụm na agụ n'otu Chineke a enyekwa ike iji wee tigbu Goloyat osi etu ahụ ile anya mgbe e nwere nnukwute nsogbu n'ebe ebe ebe nzukọ kraịst nọ a anyị awụrụzi ha egbuo onye nke ata akpagbuo ha mme ha ihe a kacha na nsogbu pụrụ iche mgbe e gburu james amabeghị na na ọ ya dị etu a ndị juu ṅụrịa herod wee fụ na ọ masịrị ndị juu o wee dee aka wee were pita ndị a wee sị ha gbakwa nkịtị na ha agwụ n'ịtụ aka esi na-anwụrịkọ ha na atụrịkọ ha ka nga na-atọrị azụ ha wee chete na enwere ike nke pụrụ iche ha nwere na ọ bụ na ha jikọ aka ọnụ n'otu obi na ịfụnanya kpọkuo Chineke na ha nwere ngwa agha karịrị ngwa agha nke Herọd na ndị Juu ha wee jikọ aka ọnụ wee okwu ekpere n'ihi na ike dị ekpere mgbe ha bidoro ikpe ekpere onwe ike ọ dị ka ọ na-egwuri egwu ma ọ nwe ihe na-emeni mana eluigwe aṅago ntị chineke aṅago ntị chineke azawo wee dupụta ndị mmụọ ozi ya ka ha ọgụ ka ha n'ihi na okwu adagu n'ihi na mgbe ọbụla isekpuru ala na ekpere kpọkụ chineke n'ime mmụọ na eziokwu na obi dị ọcha na aka dị ọcha na chineke azawo n'ihi na ọ sị kpọkụ onye m na m ga-aza n'ihi na onye na-achọ na ị ga-achọta gị kụọ aka n'ụzọ na a ga-emepere gị ihe ndị a niile bụ nkwa nke chineke kwere ndị ya mgbe ha mere nke a n'ihi na ha jikọrọ aka ọnụ lezienụ ka chineke ka a si wee bịa n'ihi na ọ bụ nnọọ agha ka ha chọrọ ibuso ndị a nnukwu ebe ha esi esiji ebido ọ na ndị agha eji wee gbaa ogige n'ime ụlọ mkpọrọ ka ọ bụ ihe igwe eji gbachisi ebe niile ha ga-etigbukawa mana ekpere pụrụ e ịtọghịsị ọgbụ niile ene m ọgbụ nke ị nọ na ya e? ọgbụ nke enweghị ego ọgbụ nke njanja ọgbụ nke adịghị n'otu ke ọgbụ nke ọ bụ ekpere pụrụ ịtọghịsị e ihe ndị a niile ike ekpere mere nwere ike ime ike ịpụọ n'uru o nwere ike ime ike ịpụọ na njanja ka ị pụọ n'uru ọbụla nke enweghị ego nke amụtaghị nwa nke adịghị n'otu nke ihe nna nna ha metere ihe ndị a niile bụ ihe ike ekpere na-etibisi site n'aha jizọs site na ọbara jizọs ihe ọbụla nke ị na-agabiga achọ m ịma afa ha ọgụ ọmaara ha chineke makwanyị ha were ike ekpere wee buso ha agha ị ga-afụ mmeri pụrụ iche ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụ nnwere onwe nke pụrụ iche adakwana mba n'ihi na ebe anyị gụpụtara ndị a adaghị mba a sị na ha na ha jidesiri ike na-ekpebere sepụ aka ikpe ekpe kpesi ike chineke ga gị ekpere ọ zaghị taa jisie ike ọ ga-aza gị echi ọ zaghị gị n'izuụka jisie ike ọ ga-aza gị n'ọnwa na-abịanị n'izu na-abịanị ọ zaghị gị na-arọ nka jisie ike adakwana mba ekwela ka okwe gị daa mmiri ekwela ka okwe gị bụrụ ihe efu jisie ike n'ihi na ndị nke mara chineke ha na ga adị ike na-ewu ewu so mara chineke gị sochie chineke ike ekwela ka ihe na-ahụ ma ihe na-anụ mee ka ị dapụ n'okwukwe a sịkwa na ha n'ote na anyị mm, mm, jisie ike obi alụna gị mmiri n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mara ọ sị na ọ bụ na inwe umengwụ na ịda umengwụ n'ụbọchị mkpagbu ịma na okwukwe gị pere mpe ịma na ike gị pere mpe ekwekwana ka ike gị pee mpe ekwekwana ka okwukwe gị pee mpe jisie ike jide nke chineke ka ị na-ekwupụta ka ị na-eme n'omume ka ị na-ejidesi ike ndị nke kpere ekpere mgbe gara aga chineke alaghị agbakọta ha azụ ọ gaghị agbakọta gị azụ mgbe ijisi ike na ekpere akụ mgbaama gị ga-apụ iche akụ mgbaama gị ga-egosi na chineke na-aza ekpere ma ị ga-ebugodo ụzọ nabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị na ọ bụrụ nke a ịnabata ya dịka enweghị na nzọpụta gị onye gị ike nke mmụọ nsọ iji wee nagidesi ike ọbụna dị mgbe obi na-alọ mmiri ma mgbe ị na-enwezighị ike ọ ga-enye gị ike ọ ga-atụkwasị gị ike n'elu ike amara n'elu amara ebere n'elu ebere ị ga-abụ onye nwere nzọpụta na mbuli elu na akọ ama nke pụrụ iche na arụ nke na jizọs kraịst bụ onye nwe anyị em ga-ekpere chineke onye nwe anyị pụrụ ime ihe niile okwu nke iji gbanye ume n'ụbọchị nke taa dị ekele dịrị gị n'ihi na agbamume nke a ga-eduru anyị wee baa na mmeri na mmeri n'aha jizọs lekwana ụmụ oru gị ndị nke welatara isi ịnabata jizọs kraịst dịka onye nwa na nzọpụta ha onye nwe debe afọ ha n'akwụkwọ nke ndụ ka gbuo afọ ha akwọ nke ọnwụ mee ka ha bụ ndị nke ekwudosi ike na okwukwe na iketa oke ruo mgbe ị ga-abịa n'aha jizọs kraịst bụ onye nwe eme amen mata anyị n'olu a na bịara n'ụlọ ndị Life Word Radio Ministry unu nwee akụkọ mgbaama maọbụkwa na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe amen